Ndụ sitere na Mmụọ Site n'ekpere, anyị na-ejikọta n'ime mmụọ. Jikere maka mbipụta ekpere nke ụwa niile na pastọ Chris nke iri na itoolu. Nke a na-ebido na Fraịde bụ ụbọchị iri na asaa ruo Satọde bụ ụbọchị iri na asatọ nke ọnwa Septemba 2024 site n'elekere isii nke mgbede. Ozi a na-agafe ọtụtụ ụlọọrụ redio na ụlọọrụ nchịkọta ụwa niile. Ị nwekwara ike isonye dịka ọ na-eme na ndụ na www.lovewoodradio.fm maọbụ www.ctunes.org maọbụ budata ngwa mkpanaka anyị ahịa ngwa lovewood a na-akpọ lovewood App, ụlọahịa a na-akpọ Google Play maọbụ ahịa ngwa Apple a na-akpọ Apple App, ka ị nwee ike ige ntị dịka ọ na-eme. Gbaa mbọ na gị na ezinụlọ gị na ndị enyi gị gere ntị ozugbo ma soro ka ọ na-eme. Chukwu gọzie gị.